nwoke ndị igwe lụkwaranụ igbe zụkọtaranụ ugwu mba panigaranụ nwoke ndị igwe lụkwaranụ igbe zụkọtaranụ ugwu mba paniela mgbede ọma igbo bụ igbo nke onye chere ya zere gere akụkọ ụwa nke ụbọchị taata bụ fraịde ahịa nkwọ mkpụrụ abalị iri abụọ na itoolu n'ime ọnwa iri na abụọ nke afọ puku abụọ na iri abụọ na atọ na mbụ gere ọkpụrụkpụ okwu ndị anyị ji merisi akụkọ ndị bụa simenti ekwuola na ha ga-edobe ọnụahịa otu akpa simenti na puku naira atọ na narị ise dịka a na-abanye n'ime afọ puku abụọ na iri abụọ na anọ a chụọla fada katọlik na mmadụ iri anọ ọzọ n'ụlọ akwụkwọ mahadum maka nyopa ule a nwụchiela nwoke naijiria maka izigara nwa na-abụbeghị okenye foto ndị gba ọtọ n'ime otu ọnwa ka ọ lara united kingdom igbo bụ igbo ọ bụ ọkpụrụkpụ okwu ndị a ka anyị ga-eji mere ahụghị mmiri ma emeghe akwụ na nke ụbọchị taa cheta na ọ bụ mba telivishọn ka ozi anyị si abịara gị asị m ndụ mmiri ndụ azụ mmiri atala ma azụ anwụla ya mere tọzie ntị n'ala nke ọma nke mere akụkọ anyị ka ọha n'uju ya ụkọ akụkọ ụwa bụ m onwe m Emilia Onyinyechi Nwankwọ Adaọla Edo Europe Alhaji Abdul Samad Rabiu ekwuola na ha ga-edobe ọnụ akpa siment na puku naira atọ na narị ise malite n'ọnwa Jenụwarị nke afọ puku abụọ na iri abụọ na anọ ọ gwara ndị nta akụkọ nke a dịka ọ gachara hụ onye isi ala anyị bụ Bola Ahmed Tinubu Rabiu mere ka a mara na ha ga-agba mbọ hụ na siment si ha n'aka ga-adị n'ụdị ọ ga-erutenwu onye ukwu ma rute onye nta n'agbanyeghị ihe ndọghachi azụ dị iche iche ha na-enweta na nchịkọta okwu ya ka o mere ka amata na ebe ha si emepụta simenti na Sokoto ga-abawanye n'afọ puku abụọ na iri abụọ na anọ o mere ka amata na ebe ha si emepụta simenti na Sokoto ga-abawanye n'afọ na-abịanụ iji wee nye aka ka ya bụ simenti jezuru obodo ọnụ tinyekwuru nke ha si na steeti Edo were na-emepụta ụlọ akwụkwọ mahadum steeti Imo nke dị n'owere achụọla otu fada Katọlik na mmadụ iri anọ ọzọ na na mmadụ iri anọ ọzọ na-anata ọzụzụ dịka ndị ọkaiwu n'ụlọ akwụkwọ kwụrụ maka nnyopụ ule ha mere site n'ụzọ dị iche iche ya bụ ụmụ akwụkwọ gụnyere onye ọzụzụ atụrụ na ọlụ dayosis nke ejichi aha ya ejichi ka ọ dị ugbu a otu onye nkụzi na mahadum a na mmadụ iri atọ ọzọ ebe ha niile na-ele ule ikpeazụ dị ka ndị ọkaiwu ịchụpụ ndị a n'ụlọ akwụkwọ n'ogo ha rugoro bụ ihe na-ebute oke ọgba aghara dịka ọ dị ugbu a mana nke bụ eziokwu bụ na ha tinyere aka enwe n'okwu dịka esi kwuo ndị ụfọdụ na ụmụ akwụkwọ a kpọbatara ndị ọzọ ka ha bịa lechitere ha ule ụfọdụ ejiri ekwentị na-ezuru ọsịsa ebe ndị ọzọ na tupu ka m kọpịrị mana fada katọlik na-eme ka a mara na ọ bụ enweghị nchekwa na olu tinyere ndị omekome busoro ya agha n'ụzọ mere o ji wee kpọbata mmadụ ka bịa lere ya ule dịka ọ dị ugbu a a na-atụ anya na mahadum a ga-enyonye anya n'ọnọdụ ọfụma wee mara otu a ga-esi kwụọ nwaanyị ukwu wara otu nwoke onye naijiria nke aha ya ka aka zoro ezo dịka ọ dị ugbu a ka ndị uwe ojii nwụchigoro na united kingdom kwụrụ maka foto ndị gba ọtọ na ozi arụrụ ala ọ na-ezigara nwata nwaanyị na-abụbeghị okenye na nkwupụta ya dịka ndị uwe ojii mba ofesi na-agba ya nju ọnụ o kwupụtara na ya na nwata nwaanyị a dị afọ iri na anọ na-akparịta dịka nwoke na nwaanyị o were na-egosi ya foto ya ebe ọ gba ọtọ cheta na otu nwoke naijiria nke aha ya bụ Cyril Kenneth ka a nwụchiri na United Kingdom n'ọnwa Jun nke afọ puku abụọ na iri abụọ na atọ maka otu ihe a dịka ọ dị ugbu a a na-eme ka o doo eze anya n'ihe dị etu a megidere iwu ndị mba ofesi ndị United Kingdom wee na-ayọ ndị ọzọ nwere ike ịdaba n'ụdị ọnwụnwa a ka ha gbaa mbọ hụ na ha etinyeghị obodo anyị n'ihe ihere maka na ya bụ ihe jọgburu dere ma gbuo nkapị n'isi Igbo bụ Igbo ọ bụ ebe a ka akụkọ anyị nketa na-akụrụ ọnụ mana tupu anyị alaa kpamkpam nke nwekwa ntị ọzọ n'ọkpụrụkpụ okwu ndị ahụ iji mere ahụhụ mmeri ma emeghị akwụ anyị gwara gị na ndị bụa simenti ekwuola na ha ga-edobe ọnụ ahịa otu akpa simenti na puku naira atọ na narị ise dịka a na-abanye n'afọ puku abụọ na iri abụọ na anọ a chụọla fada katọlik na mmadụ iri anọ ọzọ n'ụlọ akwụkwọ mahadum maka nnyopụ ule anwụchiela otu nwoke naijiria maka izigara nwa na-abụbeghị okenye foto ndị gba ọtọ n'ime otu ọnwa ka ọ lara united kingdom igbo bụ igbo a sị n'ebe ọkụ nyere awụsa ọwa ebe a ka anyị na-eweta ya na esi njedebe na nke taa N'aha ndị dekọtara ma chịkọbara n'akụkọ ụwa nke taa, ka m onwe mbụ emilia onye Onyechinwankwọ, Adaọra Edo nke tụgharịrị ma gụpụtara gị ya n'asụsụ Igbo na-asị ụbọchị nta ka ịchọ chọọ nnọọ were nchi, ka ihe ọma mere gị mekwara nwanne gị. Ndewo.